nwanne n'ime chineke ka udo nke chineke nkachasị udo niile dịrị n'ebe ọ dị ukwuu site na jizọs kraịst onye nwe anyị eme ọ bụ nwa m nụnụ nwoke obichukwu tony eberechukwu site n'ụlọ ọrụ ndị laịf wod radio ministri akara ndị baptist mission association nke mba afrịka gbara gburugburu ọ bụkwa site n'ime naijiria n'ime ụlọgwu elu nke dị n'ime obodo na yo steeti ka ozi ọma si eru nso n'oge dị ugbu a ọzọkwa ka chineke gozie unu n'ebe ọ dị ukwuu ekwana anyị ngozi pụrụ iche n'ụbọchị nketa dị kwesịrị ekwesị na jizọs kraịst onye nwe eme na ịga n'iru anyị ga-eleba anya n'akwụkwọ abụọma isi nke ọnụkpọ 5 amaokwu nke ise amaokwu nke ise na abụma nke 105 ọ chetanụ oke ọlụ ya niile nke ọlụ lụworo ihe ebube ya niile na ikpe niile nke ọnụ ya ka chineke wụkwasị ngozi ya n'okwu ya n'oge dị ugbu a kọbara anyị ụba nyekwana na ezi nghọta pụrụ iche n'ihi jizọs kraịst nwanyị nwaanyị eme na ịga n'iru ihe anyị ga-eji wee mere isiokwu ga-abụ shetanụ shetanụ ga-abụ isiokwu anyị na ụbọchị nke taa chineke bụ chineke nke na-echeta mmadụ etu ọbụla ọsọ mmadụ si wee dahie etu ọbụla ọsọrọ mmadụ si wee kpafuo na akwụkwọ mbụ bụ jenesis ọbụladị mgbe chineke ji mmiri wee mebie ụwa akwụkwọ nsọ mere ka amata na onye ọbụ onye gwara noa okwu gbasara elu ụgbọ mmiri nke o ji wee zọpụta ndị nke mgbe ahụ mgbe nua na ndị be ya na ụmụ anụmanụ na n'ime ụgbọ mmiri a wee zoo wee kwụsị akwụsị m ka amata na chineke chetara nnụọ na ndị be ya niile wee meghere ha ụzọ ha wee pụta wee baa ọba wee mụjuo ụwa nke ọbụladị oge nke abraham chineke chetara abraham na nkwa nke o kwere ya wee nye ya zik o chetakwa anyị sara o were azik bụ nwa okwe ha na nkwa wee gozie ha ọbụladị n'oge ụmụ Izrel nọ na ala nke mkpagbu bụ ijipt ọbụladị na arọ dị ukwuu ọ dịka o chefugo ha ma kwọsọ maka ya matara Chineke chetara agba ndụ nke ya na abraham jacob na azik o wee cheta ha wee dunyere ha onye ndu site na moses wee durata ha na obodo nke okwara ha na nkwa ka ọ na zekaria na nwunye bụ elizabeth o chetara ha wee ha John the Baptist bụ nwa nke ha Chineke adịghị echefu nkwa okwere okwe nkwa ọ dịghị echefu ọ bụ onye kwesịrị ntụkwasị obi kwesịbigo oke ọ bụkwa onye ọgba ndụ nke ọhụụ na ọgba ndụ nke mgbe ochie ihe niile nke Chineke na-eme Chineke bụ onye na-echeta n'ihe ndị a niile na otu aka chineke wee na-achọzi ka mmadụ na-echeta ọbụladị ọlụ ọma ya ma mmadụ na-echefuzi n'ihi na mgbe ụkọ maọbụ mkpagbu maọbụ ihe nwale maọbụ ihe nhụju dakwasịrị mmadụ mmadụ na-echefu ịdị mma nke chineke mmadụ na-echefu obi ebere nke chineke mmadụ na-echefu ngozi nke chineke lekene anya ọbụla dị na ọzara mgbe chineke dọpụtara ụmụ israel na aka fero n'ijipt ọbụla dị ihe erimama niile nke o mere n'ala ijipt wee were gbapụta ndị ya ha wee bụrụ ndị nke nwere mmeri wee ndị nke a dọpụtara n'oru n'ihe ịrịba ndị a niile ọbịarada n'ọzara wee nye ha ndị nke a na-akpọ mana mana ihe ndị a niile na ihe ịrịba niile na mgbapụta niile ọbụla dị na oji ogwe aka ya dị ike wee tigbuo mkpụrụ mbụ ụmụ mbụ nke ndị ijipt ma mmadụ ha ma anụmanụ ha niile ma ihe ha niile ogologo aka dike wee tigbuo ha wee nye ndị nke ya bụ ụmụ Izrel ihe nketa na ihe nzọpụta na ngozi pụrụ iche ọbụla dị na n'ime ọzara o mere ka osimiri uhie wee kewaa o nyere ha ndị nke na-akpọ mana o nyere ha ihe uri o ha mmiri ọṅụṅụ ma ọ bụ na ilezie anya mgbe ha bịara na mkpa ma mgbe obere ihe mgbakasị ahụ malitere na-agbakasị ahụ ha ekwulube chineke ha tagbuo ha echefuo mmeso ọma nke chineke n'ebe ha nọ o dịghị o kwesịghị ka ọ dị etu a n'ihi na chineke chọọ ka anyị mmadụ na-echeta na ka onye dara bụ ọma ji wee na-ekwu wee na-asị ọsị chetanụ oke ọlụ ya niile nke ọlụworo wuru ihe ọbụla ya niile ihe ebube ya niile na ikpe niile nke ọnụ ya cheta na ihe ebube ya niile nke kachasị nke na o mere ka gị bụ mmadụ ebugo n'afọ nne gị ọnwa itenaine ụfọdụ na-akarịsị ọnwa itenaine onwe ihe mere onye ahụ nwụ n'afọ amụpụta ya mgbe mmadụ maara ihe na mgbe mmadụ amaghị ihe onye ahụ wee dị ya ndụ wee rute n'oge anyị nọ wee na-emezi ọbụna ịṅụhụ ma erighi ichefuo mmeso ọma nke chineke ị na-ekwuluzi maọbụ na-akọcha ma ọ na-atamụ ihe a ka chineke chọọ ka anyị cheta oke olu ya niile oke olu ya n'ụtụtụ oke olu ya n'abalị oke olu ya na mgbapụta oke olu ya na mgbe imere njem oke olu ya na mgbe ịnọ na mkpagbu oke olu ya na mgbe ị nọ na ebumagha oke olu ya mgbe ị nọ na ụkọ maọbụ n'ime ọzara ọsị chetanụ anyị bụ mmadụ anyị ekwesịghị na-echefu ọlụma chineke anyị ekwesịghị na-echefu ihe ebube ya anyị ekwesịghị na-echefu karịsịa ọbụnadị nwa nke ọmụ naanị ya bụ jizọs kraịst nke o nyere anyị n'efu nke bịara wee nwụọ ọnwụ n'obe nke kalvarị iji wee mee ka anyị pụọ n'uru iji wee mee ka anyị nwee udo iji wee mee ka anyị keta oke na alaeze ya chetanụ mgbe anyị na-echeta nke a gịnị ka anyị kwesịrị ime anyị na-enye ekele mgbe anyị na-eketa anya gịnị ka anyị kwesịrị ime anyị atọgbọrọ ya ndụ anyị n'ihi na ọ tọgbọrọ ndụ ya chọkwa ka anyị tọgbọ ndụ anyị iji chineke ozi ịtọgbuwo ndụ nye chineke ọ bụ na ihe ọbụla ma ozi ọbụla nke ihe eje onye ọbụla nke ya alụrụ chineke n'ụwa ya ebugodo ụzọ tọgbọrọ chineke ndụ gị tọgbọrọ ndụ gị nye kraịst onye nke bịara nwa ọnwụ n'ihi gị ịtọgbogo ndụ gị nye kraịst dịka onye nwere onye nzọpụta gị ọ bụ na e nke a oge abụ ohere dịrị gịnị iji wee tọgbọ ndụ nye kraịst n'ihi na ebe a bụ the very foundation ebe a bụ mmalite ebe a bụ mbido nke a ga-eji wee na-echeta mmeso nke chineke hulata isi n'ebe ọ bụla nọ n'oge ugbu a ka anyị kpere chineke ka anyị sie chineke na anyị echetago na-echetago mmeso ya n'ebe nọ aga niile nke ọ na-eburu gị n'ebe dị iche iche ụzọ niile nke ọ na-emepe gị n'ebe dị iche iche mmiri niile nke ọ na-enye n'ebe dị iche iche na-echetawo na ịlọtawo na-ebịagwo ekele na-ebịagwo ịtọgbọ ndụ nke gị nye n'ihi na n'ịdị ndụ taa abụghị site na ọrụ aka gị maọbụ site na ihe ịtọghere ka ọ bụ site na obebere na mbara nke chineke ka ekpere chineke chukwu dị nsọ onye mmeri onye ike na-edo n'ọbụ aka ya onye pụrụ ime ihe niile lee ndị origwe ndị a ndị hụlatara isi n'oge dị ugbu a onye nwa chineke ekele ka ha ji bịa n'icheta ihe ọma gị nke imewuru ha onye nwanyị dịkwa ndị nke na-enebeghị ndụ anyị nye wee chọọ ka ha bụrụ ndị nke gị n'ogede ugbu a onye nwanyị agbala ha nkịtị akpachakwana ha azụ gbuo afa ha n'akwọ nke ọnwụ debe afa ha n'akwọ nke ndụ mee ka amara gị bara ha ụba n'ihi jizọs kraịst onye nwanyị amen onye nwanyị ekele dịrị gị n'ihi nzabakpere ndị a ndị abụgo ndị debara afa ha n'akwọ nke ndụ ha ga-eketa oke na alaeze nke gị dị kwesịrị ekwesị n'ihi jizọs kraịst onye nwanyị eme nke mere nke a ekele dịrị chineke na ndụ gị n'ihi na site n'ugbu a ị ga-afụ ihe ọhụụ na ihe mgbanwe n'ime ndụ gị malite icheta na inye ya ekele na ịsọpụrụ ya n'ibikwa n'izi ndụ dị kwesịrị ekwesị n'ileba anya n'akwụkwọ nsọ na ikpe ekpere na-enwekwa n'okwukwe dị ka ya si wee kwesị mgbe ị na-eme nke a ị ga-afụ mgbanwe na mmesoma nke pụrụ iche dị kwesịrị ekwesị jizọs kraịst bụ nwaanyị amen matani na akwụkwọ na pere site n'ụlọ ndị Life the Radio Ministry onye nwe akọ mgbaama ihe ntụgharị akụkọ maọbụkwa na ajụjụ unu ga-enweta n'igwe okwu 08056719493 maọbụkwa na 08132900111 ka udo nke Chineke kekasị udo na-edere n'ebe ọ dị ukwuu site na Jizọs Kraịst bụ onye nwanyị anyị